anyị na-ekele Chineke maka ọmarịcha mmemme nke ụbọchị taata anyị na-ayọ ngozi gị n'isi ụmụ akwụkwọ na ndị nkuzi niile nyere aka wee pụ na ụmụ a na-agrajueti n'ụbọchị taata anyị na-ayọ gị gozie ebe ezinụlọ ma aja n'iru ndị niile gbara mkpụrụ na mmemme a na akwụkwọ n'aha nwata dị nsọ so ihe dị nsọ and eh, o nwere ihe anyị na-ekwu e sị onye jisi ike omegịnị onye dị nsọ na-aga olu a na eze mana onye daa mba gịnị ya eme ya nwanne ya nyere ya aka ọ ihe unu kwuru mana anyị na-ekwu na ka ọ ga naanị a na-anụ ụda ụnụ so ana m asị ka chukwu gọzie ụlọ ncha niile dịka a na-ebubata ụlọ n'ọkwa ndị a na-ebute n'ọkwa from praịmarị to secondary from nursery to primary so ana m asị na chineke nna ga-agọzi unu nye unu amamihe zuru oke nke unu ga-eji wee na-eme gịnị na-abawanye na-abawanye n'uto na-abawanye na aga n'iru na-abawanye na mmụta n'aha jizọs kraịst bụ eze anyị a sị m ka chineke kere ụwa nke kekwaziri mmadụ kee mkpụrụ osisi dị iche iche were ka ọjị ọ mkpụrụ osisi pụrụ iche ọ na-aba akpara ọjị ya n'aka ndị mmụọ na-ege ntị enu na-ege ntị ana na-ege ntị mmadụ a na-egekwazi ntị anyị na-aga ọjị a wee sị ka anyị na-awapụ ọjị a na ana ise ọfịa ka ana ise ọfịa tara ọjị ka mba niile nọ n'ebe a tara ọjị ka ana igbo niile tara ọjị anyị na-awa ọjị a sị ka anyị na-awata ya ihe ọma ka anyị na-agbapụta na ya ihe ọma kachasị mkpa n'ebe ụmụaka ndị na-agarajuetu n'ụbọchị taata nọ dịka ha si na-agba nke ha nọ na ya na-agbagote ka anyị na-awapụ ọjị a ndụ ha niile ga-abụ mgbagote ihe ọma ihe ọma anyị si na ọjị anyị na-awa na ọ ga-adịrị ha mma ọ ga-adị nne na nna mma na mmekọ nwanne na nwanne site n'aha Jesu Kristi bụ onye nwe anyị ọjị ewere gbala na ịnọ ebe a na-eto amụrụ onye na-ego amụrụ onye na-ego onye amụrụ ya na-ego ibe anyị anyị nọ n'afọ ndị PTA ndị na-afụ maka ụlọ akwụkwọ a na ndị nkuzi niile na ndị nne na nna niile ka ọjị soro na ibi e ya lee n'afọ dị ọjị m gbara anọ onye mee ihe dịka ya na uche hu Hello everybody! Why not, my God, you said. Good afternoon, everybody.

Good day, ladies and gentlemen. You are the pupils, politicians, and primary school subjects. You are the graduates of the year. You come here to perform a drama before you start. But answers prayer and to watch you blessed. Not a good guy. In fact, where are you coming from? sure. So all okay, she are still going to church. And you come as a No, I never do anything. Yeah, no, no, I never joined. I never joined. No, I was joined them. After all, they are very beautiful girls. It's intentions. After all, what is the other Everything they play, play, not be everything they play. I joined them. To her, that's true. She has become still alive. No, that's impossible. But if she has accident, she's supposed to call me on phone. She phone number. I think maybe some robbers attack her. She can fall away from her. No, she cannot stop us and cannot come to No problem. We are going to visit at her house. If she's not there, we ask never away. Is that all right? Yes. Thank Knock, knock, knock. Please, member? Oh, this member. me, Please come in. Okay, What are you We to know where you are going to come. 咱们得把这 prayer and joined by Father, not minding how many times your guided angel warned you. So go to hellfire. Ha, ha, ha, ha. Come to hell. Come to hell,

irrespective of our behavior. Our prayer is that God Almighty will visit you all in a special way, and we promise to continue the good moral imparted in us in Yolisha Nursery and Primary School all the days of our life. Amen. Mommy, Daddy, if you really love me, come out and bless me. So give me go ahead in my education. Money, learning, if you really love me, come out and bless me. For me to excel in my education. Amen. ekuchie ndị na ife anyị ga-ameba n'ime ọbara Jizọs. ọbara Jizọs Kraịst. n'afọ a. ma nwa na mmụọ nsọ. Amen. Card very very important. Mama hen card hen ba. Mba card important. Okay onye enwechi emerie eze na-eche chi na-echere m ndị a bụ ndị nkụzi na-akụzi ụlọ akwụkwọ a na-akpọ Holy Child Nursery Primary School nke dị n'obodo Anambra steeti Nigeria West Africa ọ bụ na ọrụ Bijec Movies International na-ewetara unu ka o si wee gaa n'ụbọchị taata ndị Igbo mma mmadụ anyị na-ekene onye ọbụla Chukwu ya na-akụzi ndị Igbo ndị Igbo bụ agbụrụ mara mma Chukwu ji eme ọnụ ekene m ụnụ daalụ Good enough.